mana eze ndị Igbo sị na ihe ọbụla dị mma mmadụ na-eme dị mma na-aga n'ihu Chukwu ihe ọbụla mmadụ na-emekwa ha na-adịghịkwa mma ụwa makwa maka ya ee Bola Tinubu mana ihe ọ na-eme ebe ọ na-eti aka bụ ebe adịghị mma ee o nwere onye ọbụla anya na ọchịchị otu esi apagharị ọchịchị Naijiria na ndị oru bụ ndị Igbo na ndị Yoruba na Yoruba na ndị Hausa na ndị saụsa atachigo Buhari chisia ndị ọ ga-erugo na ma ọ na mpaghara nke South bụ ndị Igbo ọya ejiri ezo onye kwesịrị ekwesị Tinubu bụ onye na-apụta na-ekwu ihe ndị mmadụ na-eji na-ele anya dịka na ọ bụ onye eziokwu ọ bụ onye hụrụ Naijiria n'anya maka o si kwuo ugbu a Tinubu na-akpazi agwa ka sị na onwe ya kee mkpa karịa Naijiria and eh, mgbe a na-ekwu ihe a na-akpọ patriotism bụ ime ka otu ọ nọ na ya na obodo ọ nọ na ya ọhụ karịa ha n'anya ma ọhụ na obodo a na-aga karịa karịa iwe ya onwe ya ebuwe ụzọ mgbe ọbụla mana ihe Tinubu na-eme o buru onwe ya ụzọ chọọkwa ịma otu ọ ga-eji wee dị ndị Naijiria ndị ọzọ niile ọ dịghị mma hmm. ihe ọ na-eme ga-eweta ọgba aghara ndị pụrụ iche ma ọ bụrụ na o mezie ọ bụrụ na ọchịchị abịaghara ndị Igbo a ga na-asị na aka Tinubu na ọ dị na ya wee mebie kọgharịa ịbịara ndị Igbo o wutere na Tinubu na-etinye aka n'ụdị ha mana o nwere nchọrọ ịgwa gị na-agwụkwụ ndị ụwa niile ee ndị niile nọ nchọgụchọgoro ime ihe ka ha si wee chọọ ya ma ọ dị mma ma ọ dịghị ọ naghị aga n'ihu mgbe Abacha chọrọ ọcha ma ọ dị mma ma ọ dịghị ma ọ like ma like ọ ga-agwa n'ihu mgbe njọ chọkwara ka ya tena ya ka ya mee ka ọ ga tena elengeshọn ka e wee tupu ya elu ka ọ nọkwuo ọ ga-akwa n'ihu ọbụrụgodị Goodluck Jonathan mgbe ndị ugwu si ya na ọchịchị nke ya na ọ ọchịchị ndị ugwu ka ọ ji ọ chọọ ka ọ ga-akwa n'ihu mgbe oroma tiri aka n'ihe dị njọ onwe ka ọ gaa n'ihu tupu na-anọrọ anya ọgụ na-anọ ndị Igbo na-anọdụ Naijiria ga-ahụ ga-ene anya hụ na ihe a Tinubu na-etinye aka na ihe bọsara abọsa na na n'iyi na mebiri emebi and onwe n'ọdịnihu naijiria dị nwee ka o si nwee na ọganihu a ga ejide mkpu aka n'ime ka naijiria ghara ịga n'ihu bụ mana ndị ntorobịa igbo hmm, ọtụtụ n'ime ha tụmadị ndị kwenyere n'ihe IPOB na-eme na-ekwusi ekwu na ha ịghọpụta onye igbo dịka onye isi ala adịghị ha mkpa na ihe dị ha mkpa bụ referendum nakwa ihe ndị ọzọ ha na-achọ ọ na iche na nke a nwere ike kpụọ ọgụ anụwa maọbụ ọhaneze ndị Igbo na-achọ ka ha gbuo Jenụwarị 21 ọhaneze ndị Igbo nwere mitin and ihe ga-apụta na mitin ihe ga-abụ isiokwu na mitin ahụ maka 2023 ka onye Igbo ga-eji wee chia anyị mezie anyị ga-agwa ndị IPOB ụmụ anyị ee ka anyị mee ka ha ghọta mgbe ọbụla anyị na-ere eme ka ha ghọta ihe kwesịrị ka ha ghọta na ha anaghị aghọta ọsịsọ uche ha na-ewe anyị iwe mụọ na-egwu ha bụ onye nkụzi nkụzi na so mgbe ụwa ụmụaka gị ha na ha ghọta ha ibiokwa n'echi ọ dị ka mgbe agba emere obi anọ na obi anọ na ama mee elekshọn na Anambra anyị ha na na ihe ọ ga-apụta ma ọ bụrụ na emeghe na Anambra anyị kere ha mechekwara ghọta ọ bụrụgo nke a tụrụ udo ji wee wuri a sịkwa ha na amama elekshọn na anambra ọkwa ha ghọta uru ọba na-eme elekshọn na anambra so nkịta ọ bụ na ọchịchị ruru ndị igbo ịchị naijiria nne ruru ndị igbo anyị ga-eme ka epụ ghọta anyị ga-ayọ ha yọọ ndị ọbụla ka ha ghọta igbo niile jikọ ọnụ ka anyị nweta ihe ruru anyị na onwe ka esi nara anyị ha ma ha baịpụ ọbụ ma masọ ọbụ ma onye ọbụla ga-anọ onye ọbụla na mwute ihe ọ bụla ruru nwanne gị gbaa mbọ nwechie na ihe ruru nwanne gị ihe ihe ruru ndị igbo onye ọbụla ị na-aza onye ọbụla nwere ara nne nye aka ka a na-apụtago ndị ha ka ọ bata n'ala igbo anyị batakwa n'ala igbo onye oche ihe ọbụla egwu mmadụ kwu ekwere akọwara ya ka m dịka ibiri isiokwu anyị bụ ụmụ nwaanyị eh, bụ okenye anyị ga-ejizi gara akụwa ha ana ana m ekele ekele pụrụ iche ka anyị si wee kọwa ha anambra elekshọn ha ọtakwa onye ọmụmaụ wee pụta oge eche akụ onye ọrụ ga awụ uru ọba na Soludo bụ gọvanọ of Anambra steeti ee otu a ka ọ ya dị ọ bụrụ na ya na prezidenti ihe dị ihe abụrụ ma generalization generalization ejiosiso imekwutu ndị mara na-akọ osita na igbo employment ehi na ma ajọ ma nke a gaa niile gidere ihe na-ebe bụ ihe pọpụ na-eti igwe bụ na ihe ihe ọfụma aṅụrịwa anyị anyị na-abụkarị ihe iwe pụta na-eme protest ma udo dị mba protest anyị pọmpụ ebebere ihe a na-agọ ọfụma na eziokwu eziokwu ha ukwu mmadụ ihe anyị na-achọpụ ndị nwere nne ọbụla mana kekwa n'ihu na-eme ugbu a maka na ọtụtụ ndị mmadụ na-ene anya na-asị na ọha na eze ndị Igbo enweghị ha na-eme iji wee hụ na ewepụtara otu onye ndị Igbo ga-akwado nke ihe na-eme pụrụ iche anyị ga-emite ndị Hausa mite ndị Yoruba mite ndị mite ndị udoma mite ndị eh, Igala mite obodo ndị dị iche iche mituokwazia ndị ọrụ na-eru n'okwu na Naịjirịa niile mituo onye isi a eh, mit onye ọbụla akụwa nọ ndị Igbo ka oru abịara ndị Igbo ndị kwesịrị ịbụ prezident Naịjirịa karịrị 100 ọkwa ndị ụka onye a na-achị mma na 100 pụtara na ndị mmadụ onye ọbụla ma ihe a na-akpọ mmadụ ebu medikal doctor ị ga-amanụ maasị fiziks kemistri gụọ akwụkwọ dị na ya bụ ebu medical doctor mechaa rụọ ọrụ na wee bịa ji ọkwa dị iche iche mechaa bụ gọvanọ mechaa bụ sinetọ kịta minista efe si gaga ka tinubu mma ndị a ka anyị nwee ndị na ọnụigbo anya ọtụtụ ndị ka tinubu mma karịrị 100 or 1000 so na oge oge erugo ịga ha ahụ ọtụ mmadụ ga-apụta ọtụ mmadụ ga-apụta anyị ndị igbo anaghị eme otu ahụ ee eh, mgbe a na-ahọpụta ofu onye ọ bụrụ na ọ ga na praịmarị ndị apc ị na-ege ntị eh, na-abịa ndị APC aga praịmarị ndị Igbo ndị ịtọpụta ọ ofu onye Yoruba pụtara ma ọ bụ onye n'ugwu pụtara ndị Igbo dị ịtọ oge a ka ọ dị enwe gazi yọọ ndị Igbo ịtọ ahụ ama onye enene ha ịtọ kpọrọ onye anyị ga-ewepụta na onye anyị ga-achị achị ka nwanne ya gaa maka o jikwu na onye ọbụla pụta ọ ha na-apụta iwuzi onye ọ dị ka ya ga-abụ onye kacha mma ọ uh, bụ na ha adụgoro 100 pụta kịta nwee nsogbu adụghọ mgbe o rukwere maka ihe njide otu a bụ na pati dị iche iche ọ bụ na pdp ewepụta mmadụ apc ewepụta pati na-ewepụtacha mmadụ na ana igbu anya uru ka ọ bụrụ anyị ọ dị mma mana ndị mmadụ na-echekwa na oge na-agakwa maka na ụlọ ya nọ ebe unu na-akwado nkwado amameta a na-eche na ụlọ ya nọ ebe unu na-akwado nkwado ihe mebie ee ọ bụrụkwata na ọbụlagodi nwanne echi enwere mitin ndị etnik nationalities ndị otu ebe dị iche na Abuja ọhaneze nwanne echi nke a hmm. anyị ejigo ndị South South leba Clark mbọchị ahụ former governor of eh, Akwa Ibom Ata was there na ndị ọzọ ejigo anyị Ibedwe Clark na ya kwetere na onye Igbo ga-abụ ọ bụghị Jones onye Igbo onye Igbo nke South East so ọ bụghị otu a ka o bido o tego aka anyị na-arụ ọrụ ya mana anyị ga-ebido ogidechi ike from January 21 to just about a few days